Anya m na-ahụ ụzọ nke ọma. Anya m na-ahụ ụzọ nke ọma. Anya m na-ahụ ụzọ nke ọma. Anya m na-ahụ ụzọ nke ọma. I see clearly with my eyes.